Not anyị is we. Anyị we. Repeat. Anyị. Again. Anyị. Anyị means we. Anytime you see anyị, no is plural. Anyị. Onye isi anyị. Our supervisor. Anyị. We. anyị wii.